on, come on, come on. Open up your mouth wide. The Bible says he's going to fill those mouth with his songs of praise, songs of thanksgiving. Just open up your voice and begin to holler the name of Yahweh. Holler the name of Ebenezer, the spokesman in the furnace of fire. Kabio Sio, Alabadai no, Alawatele Ongu, Emubedi Kakahobe, Otsuakane Rumba. Can you just in your own language and just exalt the name of this God? He's big, he's kind, he's good. His mother, what may say he is, your mouth and begin to enthrone him. We enthrone you, Jesus. We enthrone you, Yahweh. We enthrone you, Ebenezer. We enthrone you, Jesus. bịa mere onwe ka eze ebube bịa mere onwe ka bịa mere onwe ka aka na-awọ mbọ bịa mere onwe ka ukwu yiri onye ọzọ bịa mere onwe ka bịa mere onwe ka ịbụkwa otu aka na-eru mba

adịghị ike ezebube damere onwe gị ahụ onye nwe mebi mata ike adịghị m eze damere onwe gị ahụ eze bi mata You said you would fight for us and hold our peace. In 2023, in our nations, you will fight for us and hold our peace. Oh, nwere we go, that's a damn onwe oh, we

of Yahweh. We proclaim the name of Jesus. Only you we reign. You will continue to reign in time to come and yet to come. Only you, Jesus. Oh, only you, Jesus. Only you, sweet Holy Ghost. Only you we reign. Ezebube bamero wega. Na Nigeria bamero wega. Ụmụ gị na-agba gị bịamero wega na. Ezebube bịamero wega. Nna m ebi mata. na m adịghị ike ezebube nna m bịamere onwe gị ahụ jizọs ebe ị matara ike ọgụ adịghị eze ya onwe gị onye nwe m ebe ị matara ike ọgụ adịghị m ekwufu m okwu jehova kwuchitere m ọnụ e. eze bube zakwa zara m wee otu aka na-erubamonyama jizọs bịamere onwe gị ahụ nna m matara n'amadi ike eze bịa mere onwe gaa oke mmụọ ebi matara n'ike adịghị m eze ebube bịa mere onwe gaa oke mmụọ oke the maker, the divider of all wretched. Can we bow down to this God? Can we bow down as we behold the Lamb that sits upon the throne? The King of Kings, can we behold? As we join the cherubims and the seraphims, as we dance to this God, as we bow to Him. Okay, oh, man, Eriokata. Okay, oh, moi. Okay, oh, moi. Heavenly tools at toi. Heavenly tools at toi. Okay, ome. Okay, moi. Okay, moi. Okay, moi. Okay, moi. na-esiri oniene sirike yadri Aya, the presence of the Lord is so mighty in your home, wherever you are. The glory of the Lord has risen upon you. It's your season, it's your time. Yes. Oh, yeah, get it, get it. ebube gị na-echere ndị gozi ebube gị na-anụrụ ụmụ agha ebube gị na-emeri ekwesụ ebube gị na-anụrụ ụmụ ọgụ na ebube gị mara eze m ịmara ama ibe ebube n'onwe gị No one can stand with you. No one can challenge you. No one can speak when you speak. You are the final that is before you. One lady was around. Oh, come on, lady, oh, God. What is that trouble that is before you like a mountain? Tell that problem. human lady is around. What is that sickness that's been troubling your soul? Tell that sickness, my human anymore is around. My healer, my defender, my shield, my fortress.

I will lift our minds to the hills from whence coming my help. It come from on ye, yeah, yeah. on ye. you're my all in all. na ebe ka ọ dị ka dị ka agbara abịa, agbagọtụ ugboro, agbagọtụ ugboro, agbagọtụ ugboro, ugboro, ugboro, asaa. Ebe i na-enye ekele aga m esorodị aosi acha gị ma ao si meri eruụhari n'ọtụtogea ahịya dị nahịa sing I got my soul. aga m akọrọ ụwa niile ihe <laughs> olileanya mbụ gị onwe gị zara m chimo nareke aga m eji ihe niile nwere n'ụwa wee tụọrọ gị mama olisame aga m akọrọ ụwa niile me